Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. ụmụ ibe anyị ekene ụnụ ụmụ igbo ndị ọdịnala ekene ụnụ ụmụ igbo anyị si udo dịrị ụnụ n'ụbọchị nke taa anyị si ka anyị gwa ụnụ na anyị bụ ndị ọdịnala na anyị bụ ndị kwere n'ihe otu kwuru na ọdịnala bụ isi mmiri ụmụ ibe ọdịnala bụ isi mmiri agwago m na ihe agwa ya mbụ kwuo ya ofu ugboro kwuo ya ịbụọ kwuo ya ịtọ ọ bụrụ na ya emeghe ọdịnanị ọ bụrụ na ya emeghe ọdịnanị ụmụnne enwere ebe anyị na-eje ekwugo m kwuo ya kwuo ya ọ bụghị ka m si unu mebe ọdịnanị na ụnụ je na bụrụzie emebe ọdịnanị mba ihe m na-ekwu maka ọdịnanị bụ ka anyị nwee usoro usoro nke anyị bụ ndị Igbo uche anyị nwa na onwe anyị bụ ndị ọdịnala egoro ime ana m ekwu ihe a ndị mmadụ aghọtara ya and ihe mere ndị mmadụ aghọtara ya bụ maka ihe a na-eme n'ala Igbo ihe a na-eme n'ala Igbo si ọbụ ọdịnala na omenala ọ bụrụ ya maka nsogbu anyị bụ ndị Igbo nwere tata bụ maka ọdịnala adịrọ maka ọnwụ na ọdịnala dị n'ala Igbo nwanne o nwere ihe anyị na-achọ n'ụwa anyị na-agaghị enwetanwu maka na ọ bụ ngụnwa onye ọbụla si gị chọba spirit ị gaghị afụ ya asị ka ọ bụ maka ọ bụgwa mmadụ spirit bụ echiche n'isi ka ọ dị n'isi ka ọ dị ihe ọbụla anaghị afụ anya dị n'ime isi nna nna anyị ha biri ezigbo ndụ ndị ndụ ha biri bụ practical life ọwụ practical life because mgbe nwa bekee bịara n'Igbo ha fụrụ na because unu mana aja na aja ka eji arụ glas n'ọwụ gold ahụ ị na-afụ na mind ahụ ị na-afụ okwute ọ na aja ka ọ dị ị nweghị ike differentiate mu between ayon ore and aja olesi ma enwere ihe ịma enwere e ihe ịma mana mgbe nwa bekee si na mkpu na ime mkpu nwa bekee si n'ime mkpu wee pụta n'Asia before bịawawa anya Europe ruo Afrịka fụ ka ndị nna nna anyị ha na-emedo stins nwanne ihe nna gị mere sayensị ka a na-akpọ ya ihe nna gị mere sayensị ọ ihe a na-akpọ ya today na anyị ga-afụzi african spirituality achụpụrụ anyị na na christianity anyị abụba na islam achụwa anyị na islam anyị abụba na jew kịta na ọwụzi african spirituality gịnị wụ spirituality n'olu igbo can you tell me african spirituality gịnị wu spirituality mgbe ọbụla a na bụ invisible invisible ihe anaghị afụ anya mana ihe bụla ị na-ebiba anya ka a na-afụ ya nwanne m ka m gonu nke bụ eziokwu uche bụ mmụọ akọ bụ mmụọ echiche bụ mmụọ ihe niile a bụ mmụọ mmụọ ka a na-ekwu mma gị na-amụ nwa ọsị mmụọ nwa ka nje mmụọ nwa ihe niile a dịcha n'akwụkwọ ọdịnala emerie izili ka ọdịnarị igbo pesin ghọta ihe niile ụnụ na-asụ abụrụ igbo ihe ị na-asụ taa abụrụ igbo because why all translation of english n'igbo with latin alphabet ọ bụrụ igbo because nwe meaning go to google and google sayensị ma ihe ị ga-afụ ebe ahụ sayensị gịnị wụ sayensị n'ọnụ igbo in your ancestors language si ihe ọbụla kwụsị ana si bụ arụ <laughs> isi ọwụ sayensị gịnị wụ sayensị gịnị wụ sayensị ọka wee fụọ ihe ahụ just example of ihe mere n'ala igbo ị ga-ajụ mmadụ gịnị wụ symbol ọsịga ọkọrọkọrọ isi ya gịnị wụ flag ọsịga ọkọrọkọrọ go to google and google flag ị ga-esi ọkọrọ gịnị wụ ọkọrọkọrọ gịnị bụ nta akara gịnị bụ eze ifugo ya manụ m ekwu ihe ana, m na-ekwu na-edetu edetu eme ije chọọ ya go and look for their meanings ị gaghị afụ ya because ị mara ihe asụsụ gị pụtara ị mara ihe asụsụ gị pụtara asụsụ ndị Igbo bụ observable Igbo anaghị aba ihe afọ ma na ha amaghị ihe ọ bụ Igbo anaghị aba ihe afọ ma ọ bụ na ha amaghị so nweghị ike translate nwe Igbo to English is impossible mana iju e onye igbo ofu ihe na-asị ya nwanne kedu ihe bụ ihe a ọ sị gị kedu ihe o mean in English ịjụọ onye igbo ihe na igbo ihe ọ ga-asị gị bụ kedu ihe ọ pụta na English ngwa unu na English wụ letter magic they are naming something to deceive you because if you go isi gị old English nke nke old English and English you go to Latin ọ sị gị old Latin and new Latin you go to Greek ọ sị gị old Greek and new Greek you go to French ọ sị gị old French and new French good nonsense bụ datin ị nwere ike inweta nwa igbo na english is impossible because nna nna gị they have different mentality higher mind ihe na-akpọ oh god today they were created based on your ancestors ọ bụrụ spirit you what you know today western mind call god all because na enwere a na-arụ something na my area ọ bụrụ na ọ bụghị ya eje m sete picture black woman here as a virgin virgin ha na-efe here black woman mbịa gosi ụnụ onwe onye nọ ebe a bi na ebe a na prat ebe m bi go to Montserrat and check the Virgin of Montserrat a na-ekwu destin ọ bụrụ spirit ọ naghị ekwu maka spirit spirit bụ ihe eji egwu unu wayo spirit was invented by church nna nna gị ma mmụọ mmụọ bụ n'ime mmadụ ka ọ dị onwere ọdịrị iche ọ dịrị iche bikos onye ọ bụla ka onye ụma ka njụ ajụjụ ka onye ịma na-agwọ ọgwụ n'ụwa ọkwa dibịa dibịa ọ bụ mmadụ ka ọ ndị mmụọ dibia ọwụ mmadụ ka ọwụ mmụọ ọ na dibia wụ mmadụ then that means ọ bụrụ secret ihe mere bụ na ị mara ya ị maha tactics the man na-eyuzu the man na-eyuzu tactics ọ na-ezo ya ezo ka ọ ghara ịma ya ọya ka o ji eri nri ọ ebe aha ka o si eri nri maka ebe onye si eri ọya ka ndị western na-akpọ ọkọt ọkọt ọkọt ọkọt nothing ọwụ secret ha nwere secret ha ji eme that's all nothing more nothing less all secret enwe mmụọ bụ n'ime mmadụ ka ọ dị n'ime anụmanụ n'ime ukwu isi they cannot walk alone so ụnụ atụtụ n'ụjọ ihe mere ndị Igbo the most traumatic human being on earth bụ Igbo man the most traumatic human being on earth is Igbo man why Igbo man na-agbara anyị nna ya ọsọ all because of this spirit all because of spirit Igbo man ji agbara ụmụnna ya ọsọ Igbo man nwụọ ọ sịghị na na akọ ndebe ha gburie ahụ aya ya ọsị aka ọya ọgwụ ọmụhụ nwa ọsị nwunye nwunye di ya na-eme ya ihe ọbụla mere onye igbo na ha ego ọsị ọwụ ajọ mmụọ na-achụgharị ya na ajọ mmadụ na-achụgharị ya ọgụ onwe ha akwụkwọ ọma ha akwụkwọ ọsị na-agba nje na-enye ya nsogbu ma agwụ na-enye ya nsogbu ifu na everything lead to spirit do you see ịmụrụ na mụrụ spirit wu nsogbu igbo mmadụ n'ụwa do you know that ịmụrụ pụta na agwa gị the only problem problem onye igbo nwere n'ụwa bụ spirit and that spirit ọdịnala ga-agwa unu na enweghị ihe dị ka ya na ọ mere invent by the church because ewepụ spirit church cease to exist e if you remove spirit from church church emechie because ọ bụ mgbe ị nwụọ iwe jebe n'eluigwe ma ọkụ mmụọ ị ga-adị ndụ eje n'igwe ifurugo onye dị ndụ jee n'igwe bifo mba then ọkwa onye nwụọ ọhụrụ spirit ewee kpee spirit gị ikpe ọkwa spirit gị ga-ekpe ikpe aga-ekpe mmadụ ikpe onye ka a ga-ekpe ikpe kwa spirit ifugo ịya ọya a na-akọ mmadụ ọgwụ ọgwụgwụ spirit isi tụghị ime ịmụ ha amụ ọ nwunye di gị nwunye di gị kwa spirit ka o ji eme gị ya ọ na-eme ya na nzuzo mba ọgba nje ọkwa spirit ịnụrụ di ịnụrụ di na mmiri nwunye nọ na mmiri di nọ na mmiri ọ nụrụ nwunye na mmiri ọmụ nwa na mmiri agwụ ọkwa spirit agwụ ọkwa spirit ọgwụ ọkwa spirit isi so igbo manụ problem ya wụ spirit and the spirit was created by ndị church because nna nna gị ka ihe a na-akpọ ya n'Igbo mmụọ then ịgọ mmụọ is incantation to ngụnwa na onwe gị bụ onye na-agọ mmụọ nke nwa then ka ihe a na-akọkwa n'ebe a the same because nna gị na-ekwu na ịgọ mmụọ that is mmụọ dị n'ime gị you are using your own voice to command ndị mmụọ nọ n'ime gị ọ ya ka a na-akpọ ịgọ mmụọ ọ bụrụ ikpe ekpere ọ bụrụ spirit ọ bụ mmụọ nọ n'ime gị you are making incantation or invocation invocation to invoke with your power controlling the element physical invisible element the element ike ka a na-akpọ ya ike ike ị na-eme ị na-eme ihe a na-akpọ enwe ihe a na-akpọ iji aka wee nye ya mọzụlụ a na-anya otu a mgbe ị na-eme mọzụlụ ahụ enwere ike ị na-eji eme na mọzụl ọngụwa ji ike ahụ eme dị mọzụl so nweghị onye na-emere gị ya iche ibụ wet lifta ị na-adị ike wee bunye wet ihe niile a bụ ike ị na-eche uche ọ bụ ya bụ mmụọ mmụọ bụ ike a na-ekwu ka ahazi ụbụrụ anya ọfụma ka ọ baara onye iru bara onye azụ rapụ na ihe ọgwụ a ihe a bụ fake a na-ejisi ife ụnụ ọ bụrụ ya ka nna nna gị mere nna nna gị never did this thing ihe ahụ magic brought by Roman Empire okay the first time mụ na gị na our own generation first time you hear about ọgwụ uh, um, uh, I sacrifice bụ from um, Abraham first time Igbo man hear about sacrifice is Abraham religion na Bible Abraham were Isaac chụọ aja first time Igbo man hear this thing mgbe anyị pere mpe onye ọbụla na-eri nri na nke ndị everybody kedu ebe ọgwụ ahụ dị where is this rituals where are those rituals all of a sudden ritual ebe niile all of a sudden ritual ebe niile kedu ebe these things dị where are they all the sacrifice our ancestors sacrifice sacrifice sacrifice ka ihe ọ na-eme n'ime Bible asịzie gị nọ your ancestors way in the Bible so that you can associate with nonsense ha na arị na-ada ada onye dibịa na-agwọ ọgwụ si ya nwanne gwọpụtagodo ọkụ gwọpụta ọkụ ọ bụrụ na ọ bụrụ wayo si ya gwọpụta ọkụ ka ọkụ na-enwu ịfụrụ ihe na-agwụrụ bụ ya wayo ọ na-aha mmiri nwanne anyị nwere ube anyị na-akọ ugbo na Ebonyi bịa ghara anyị mmiri anyị chọrọ ịgbapụ mmiri ebe ahụ anyị ejighị ego anyị ji agbapụ mmiri bịa ghara anyị mmiri dị ya so that ịgbapụ irigeshọn. ka karịsị bịa adị mmiri so that anyị mezie mmiri a na-ezo ọkwasị na e nwere ihe mere ihe anaghị epu ọfụma n'ụwa niile maka mmiri anaghị ezo mgbe ọbụla kwa eziokwu ọha mmiri mezie ka mmiri na-ezo oge ọbụla so that nri anyị kọrọ akụ ga na-emezi eme ọ dị time agarazi na-agbazi mmiri n'ugbo simple ọ na-agwọ ọya nwanne anyị nwoke nwere asidenti ọ nọ n'ụlọ ọgwụ biko onye agha na-agwọ ihe ahụ ọ na-eme ọma aka ụta ndị mmadụ asịsị ọ na-efe ajụ na-ekwe ndị amị jụ na steeti na igbolandị ndị amị jụ na steeti na igbolandị onye agha na-efe ndị mmadụ ajụ n'ụlọ ụka jee jee fee dị ajụ ka ndị a na-asịsị ya bikọsọ ị mkpụrụ ga-ekwu nọnsensị a bịa ebe nọ aka mma ga onye a n'anya na-ekwe ndị amị jụ na steeti gaa fee ajụ ka adasị ị gaghị efe ha dị azụ ibe anụ ụlọ ụka ime aka ụta ndị mmadụ ada na ime aka ụta ndị mmadụ na-agwa ụnụ <laughs> ihe m ji ekwu ewu maka na agha amara na ịbụ ndị ọdịnala amara na nsogbu ndị Igbo nwere ọwụ superstition ibelivru m ibelivu ọ bụrụ na superstition bụ eziokwu ana Igbo ga-adị mma Igbo ga-adị mma but why ha na ndị a na-agbazikwa mmadụ takụrụ ebe again <laughs> nsogbu adịrọ anyị na-agba n'ihu onye ọbụla kwuru na superstition nna nna anyị ha anaghị eme superstition <laughs> nna nna anyị ha bụ oje na mmụọ onwe ha na-akpọ oje na mmụọ oje na mmụọ bụ gụnwa to control the energy vibration frequency and energy gịnwa control it because you ọ bụ gụnwa bụ the eh, bụ the leader ị na-elidi ọ bụrụ asara ịbara kwụgbọ ọsịọ you are the leader and once you give away this power to Jesus Christ to anything anything ọ bụla ma Jizọs ma ala ma onye ọbụla i nyere ya itipịago itipịago o ihe ndị all those eneji ike ike dị adị ọ dị o nwere onye so na ọdịrọ ike dị ihe unu na-akpọ arụsị abụrọ ihe ahụ unu na-eche ọrụ nsị we created to mezie obodo anyị arụchi bụ the shrine chirin ebe ahụ ọ nọ ebe ahụ ihe na-akpọ chirain bụ arụ chi the force nọ n'ime chirin a na-akpọ ya ọrụ nsị destroyer of evil destroyer of evil ihe ọ na-edestroy ọrụ nsị arụchi chi were so nwere nwere ihe dị dị ọ bụ mmadụ ndị mmadụ ọ bụ ndị mmadụ bụ ndị ọjọọ identify them ihe ụnụ na-afụ na ala igbo na-eme na individual na-eme ya obobo ya arụsị obobo ya ndị mmụọ asị onwere ndị mmụọ na-eme ihe ọbụla enweghị m onweghị asị ọ bụ mmadụ ọ ndị mmadụ na-eme ya ị ga-eme ha you identify them onwere ihe a na-akọ nwere isi hapụ ndị ahụ ọsị ya emere gị nke ya emere gị nke ụka ọ bụrụ na unu ebelivu na superstition ndị ụka agaghị ejide unu ọ bụrụ na ibelivu na superstition ụka agaghị ejide gị because ụka ndị nkịtị ụka ndị nkịtị had it been na ịma your ancestry knowledge ị gaghị eje ụka now some of them ihe nji ekwu maka this superstition bụ na afọ m na some people agbakpo ekwere na african spirituality i can see that na some of ndị be anyị kwa achọrọ ahapụgokwa jizọs na-agbazi to african spirituality ebe ahụ ka dị men wayo dị because ọ nwanne gị ga-egwu wayo all your own brother ga-egwu gị wayo die ebe ahụ bụ the men wayo bikos ihe mere ụka ji were ọdịnala anyị bụ na ndị fada bụ ndị isi ojii anyị che na abụ nwanne anyị <laughs> nwanne ya bụ fada nwanne m ya bụ fada nwanne m ya bụ pastọ isi that is the problem bikos e were ego nwanne gị nwanna gị egwu nne gị ikwu e nna gị wee mee those leaders of those people chefuzie na ndị atekiri od from the west na a na-asa abụ vatican a na-asa abụ jizọs a na-asa abụ ala ichefuo agwazie ndị be anyị the simple trut ebe dị nsogbu pụta ọ na-agba ọsọ ịgbazi n'ọsọ onweghị onye ndị ọdịnala ya fụrụ ndị Igbo n'anya karịchaa ihe niile a na-emegheri ihe a na-emegheri mana ha marọ mana eziokwu bụ ndụ nna nna anyị ha sị na eziokwu bụ ndụ ana Igbo adịrọ mma bụ one single thing superstition ọ ya kpojere gị n'ụlọ ụka ihe kpojere gị n'ụlọ ụka o superstitions ọ bụrụ ndị ụka because ị na-achọ onye na-efe enyezie gị Jizọs ị na-achọ onye ị na-efe nye gị jizọs yes ịtụcha ihe debe na ị na-efe ya isi bute chi gidesa na ya adị na-enye ya nri isi ọdịkwa gị mma ịma ya bụ chi chi is nature chi is force how can you bring force n'ite isi ọdịkwa mmadụ mma ebe a how can you bring a force in ite n'ite mmadụ ịrọ na-akparịgharị chukwu ihe ahụ mmadụ ịkparị chukwu personifying god is ọ bụ arụ ka ọ bụ just create nature you create nature nature created you not you create nature you don't create force you use force because you iwu mmadụ ị ga-anwụ anwụ ị ga-anwụ anwụ ibisie nwụọ na no nature don't give a damn about you so ị ga-eme ije kpakọtasị ya force force is in nature were na-egwu ndị mmadụ wayo na-akọghịrị you are a deceiver like fada like like like like malam like ha niile ma nke na na nabaghị ma ihe niile deceivers from a to z ndị wayo ka ha bụ ha bụ ndị wayo don look at them as your brother nna nna gị abụrụ onye na-eme nonsense nna nna gị bụ person of a higher self nna nna gị dị igbo ancestors their savior agwara m hapụ ụkpọ ya ndegbuo stop calling them ndegbuo gboo asevio are savior editing are ọ ndị ike ka ha bụ abụ ndị akọrọ nonsense bịa ha bụ ndegbuo gboo ịkụzie na ha bụ ndị gboo that is mistake ye ịkpọzi na ha ndebo kpọọ ha savior because they created almost every science you see happening to, in this world nna ndị Igbo create we have the evidence n'Igbo ukwu go and ask Thurston Shaw jee jụọ Thurston of, of, of British jee jụọ Thurston Shaw of British or google it google Thurston Shaw ịghọtago so ka a na-ekwu ekwu a na-eme eme ndị Igbo created destiny anyị nwa mere Egypt ihe ọ bụ mee Nubia ihe ọ bụ mee Sudan ihe ọ bụ ihe imebere gị echiri echiri nkararị gasa na anị na-akụgịrị tara ọjị karọ nzu na-akọ nọnsens nzu is allegory ọjị is allegory we know the coded hidden ọ bụ hidden ka ọ bụ nna nna gị created destiny nye gị eke orie afọ nkwọ o nyere gị destiny code wee nye gị si gị destiny is nature and it stays forever and ever na every secret of life nọ na this element ihe mere bụ isi ọwa arụsị arụsị arụ ọrụ na arụ once you call it arụsị then you become nonsense afọ ya bụrụ arụsị there is nothing like arụsị in Igbo dialect ọ dịrọ then created it to destroy you the same way they created osu to destroy you ọ dịrọ na ya onweghị ihe dịka ya those people wụ dị ihe na-akpọ ha bụ dị ndị nchụaja enwere ndị nchụaja nwee ndị isi nchụaja they created osu they created arụsị arụsị means ọrụnsị the creative name is ọrụnsị the descriptive word is arụchi the shrine itself so they created this thing to make you a fool and our people na use once you use that name arụsị ị na-eme mistake na just you are giving them power ị na-enye ndị nwa bekee power if you use the name arụsị you are giving it a meaning na enwere ife ụlọ na ala ndị na-edistọb ndị mmadụ arụsị na-enye anyị nsogbu pastọ bịa bịa gbupụrụ anyị arụsị a bịa gbaa ya ọkụ bịa mee nka nọnsens bọnkọm bịa mee gịnị oke ka e bupụsiri arụsị gị na-emebego ihe ọ dị na mma ihe ọ na-adị na mma ka ebupụrụ arụsị ahụ ka ịdị na mma ha ayụ better off now eh? igbo land ọ dị better off now nekwe ndị amị nekwe ndị amị ka ha jụrụ everywhere nekwe ndị amị a na-akọgheri arụsị enwere ihe abụghị ihe ahụ na-akọ there is only two ways we have arụsị ọrụ nsị and nke ọzọ for justice enwe ihe ọjọọ e mere je ṅụọ iyi ebe ahụ ọgwụ na onweghị ihe ọ na-eme mmadụ ọ naghị egbu egbu ọ naghị ata ata onye ọbụla gburu mmadụ na ala igbo mmadụ gburu ihe ọ bụrụ arụsị gburu ihe ọ bụrụ ọgwụ gburu ihe ọ bụ mmadụ gburu ihe arụsị anaghị egbu mmadụ ndị igbo tụrụ ịdụsị aka arụsị anaghị egbu onye aka ya dị ọcha and arụsị kpaa ike gosi echiche eji wee tụ ya ihe ahụ for justice created if you don't want ịgba ya fensị apụ ya ebe ahụ o nwere ihe ahụ natural force o nwere ihe ọ bụ is natural force n'ọrụ onwe ọ dị adị electricity na ebe ahụ ịma ebe electricity ịma how how dangerous electricity dị you don't know ịma <laughs> ebe a na-eproduce electricity ịma ihe ịma dangerous ọ dị don don't know because nwa bekee mere ya you don't know De electricity dị more dangerous than arụsị electricity dị more dangerous than arụsị but ị na-eyuzi ị na-eyuzi everywhere ị na-eyuzi ebe niile eh, anyị nwere ọkụ we don't have light ị na-ebekwu akwa sef you don't have light you don't have arụsị ị na-ebe akwa you don't have arụsị ọbara nke e nwere enwe ji achụ ihe ọjọọ isi kpọọ pastọ sọ pastọ bịa na ebe a bịa bịa buru ihe atụfuo na ọya mere m akpata ego ọya mere nwa ụmụ m na-aga n'iru ikwara iberibe na-ada iberibe agadi nwoke si ya gụrụ akwụkwọ gị nwee phd jee kpọọ ndị pastọ si ha bịa bịa bụrụ ihe dị na ya adị ya nọ ihe a mere ya anaghị akpata ego ya mere ya mụrụ nwa ọ nne di mere ụmụazị ya anaghị aga ọfụma ọ nne di mere nwunye ya mụ na nwa can imagine vanity vanity vanity is the problem of ndị isi ojii vanity isini chinich men vanity upon vanity ihe afụ mmadụ ọgụsị akwụkwọ nwee phd nwee graduate ịfụ eh? ya ọ na eri ka onye onye gbuwara isi arụsị ji mee nka ọgwụ ji mee nka nkewa ji mee nka nwanne ihe a bụ nọnsens bọnkọm nwere ihe ọ bụ there is a force all the neutral natural force is neutral chi is nature and nature is force human being nwere every power to in, interact with these forces that's why ha na-eme ihe ọjọọ were afa arụsị na nature wee na-azara afa na-ezo onwe ha you must identify them enwere nature na-egbu mmadụ nature anaghị egbu mmadụ nature na-agara onwe ịnọchie ya ụzọ pịatuo gị n'ala life and direct ọ mmadụ bụ ihe ọjọọ ndị Igbo kpọrọ ya arụ ndị Igbo kpọrọ ya arụ arụ arụ mmadụ bụ arụ <laughs> onye bụ arụ ị na arụ maka arụ a na-ekwu egwu nye nwe ka a sị gị mma ndụ mma mma naịfụ na ịbụ naịfụ nke ndụ ịbụ mma nke ndụ because life is nonsense ọ wee bush ọ ikpe ahịfịa ka ọ bụ ị ga-eji mma na-asụ dị ahịfịa iwe na-emeghe ụzọ na-aga so ọ ngwa bụ the manuscript of life the manual of life you are the manual that's why they give you the duality duality good and evil so that the evil power for you to conquer the enemy and the good ones is for you to see the god use the right brain to get the god and use this one to destroy the evil enyere gị the brain ịrapụ ya ihe ị na-akọ bụ ịkọrọ eti ebe ịkọrọsi ebe ịkọrọsi ebe na izuzugharị create a law based on natural law principle eme onye ka e mere ibi obi adịa mma nna nna gị kwuchara ya na their own languages a na-aga ọfọ nna gị na-aga ọfọ ịhapụ ọfọ si na ya you are begging leave the leave the, the communion ịhapụzie the communion with between you and nature is your begging ị na-ebeg onye ka ị na-ebeg begging who nna nna gị si gị mba na anaghị anụ nwaanyị anụ na onyinye ka a na-enye nwunye isi mba ọ marriage contract you have to marry contract ihe ọ ọbụla nna nna gị gwara gị there is a reason nna gị si gị na mmadụ anaghị anwụ anwụ you must make Eh, incantation when somebody die so that the soul will rest in peace mba mmadụ nwụọ ọrụ anụ bute ikpu anụ bute afọ anụ bute iru ewu a na-emegheri na-emegheri na-emegheri na-emegheri apụtazi ọtọ n'ọba ka ọsị I don't know why ana Igbo is like this I don't know why Igbo is suffering eh? mana ngị na-ekirieti what you see nna nna gị si na ihe ị kọrọ ka ị ga-aghọ mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ nna nna gị si mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ ana igbo adịrọ mma is not by surprise i know the reason why nyaka ka m na-agwa gị ihe mere ana igbo adịrọ mma na ọ bụrụ maka ọdịnala ọ bụrụ ya ọdịnali with solution ọ bụrụ maka ekwukwe ọdịnala ọsị na ha na-agụ ọgwụ ha na-eme nke ha na-eme nke am telling you na ọgwụ abụrụ ọdịnali ọgwụ abụrụ ọdịnala asị ka ọ bụ ọbịa enwere dibịa ọdịnali ya na-akpa ya ọbịa di masta masta akwụkwọ ha chief the master awụkwa onye kacha master bụ onye ka eme onye kacha mara eme ihe a dibịa ọdịnala dibịa ọdịnala dị ụtọ enwere dibịa mgbọrọgwụ nwee dibịa afa nwee dibịa nchụaja dibịa ịtọ onweghị ihe gbasara ndị ala ọgwụ ha nara agwọ ọgwụ ha ma about natural forces then use them for their own interest of their society to protect the society make sure that enwere law and order in a society like otu esi wee nwee jọji kọtụ ebe a na mmadụ ikpe ọnwụ n'ala bekee the same thing ka ndị a na-arụ kama na ha achọghọ ịtụ mmadụ nga then put you on exile ime ihe ọjọọ achụọ gị na exile chechụ ụgbụ gị ị ịbatakwa ma ọ bụrụ na ịnọzọ onye nyere gị so ihe bụ lọ owe law okay old lọ we can reform it onye ka anyị na-ekwu na new age of ordinary is to reform the law enwere ebe enwere ebe ọ dị so strong too much ịghọtago enwere ebe ọ dị strong like mmadụ mee ihe ọjọọ na enwere ike oje ṅụọ iyi na arụsị arụsị nwere ike mee ihe na-adịghị mma yes of course anyị ga-eme ya reform change those things mee ihe ka ọ dịzie ọ dịzie osutuo up modern day ọ bụghị ụlọ gị na-agba ọkụ ịgbawara ọsọ you don't know anything about your ancestor ị na-ekwugheri okafọ okafọ okafọ bụ afa arụsị okafọ bụ afa arụsị nna chenji afa pastọs gị chenji afa gị na afa arụsị gịnị bụ arụsị <laughs> there is nothing called arụsị iran igbo ancient day igbo there is nothing called arụsị ọdịrọ there is nothing called arụsị in ancient igbo ọdịrọ onwe ya na arụsị arụsị was created by ndị ụka ndị ụka kere arụsị enwere ihe osu ndị ụka kere created ozu ozu cast out ndị ụka created it kedu ebe ha nọ ị na-afụ ndị a na-akpọ nwa osu nwa osu osu ji osu nka osu nka ka ihe mere na ha abụghị osu why are they osu a na-akwụ nsọ na ekwugeri ndị ụka created this thing enwere go to indian google it indian ị ga-afụ na ha create osu na indian as well osu cast out google it cast out in indian go and google a na-ekwu ọ dị ka anaghị a na-agụ mmadụ sọndọ na-ekwugeri all those things ị na-akpọ ivo n'ala igbo ọ bụghị ọ bụrụ is not for us o sighi from us e, onye ọbụla sị gị na nna nna gị na-egbu aja enye enye enye nwa mmụọ si na onye agha amara anything about ancestors onye ọbụla even nke a na-eme mgbe during slavery a na-eme na ndị ndị mmadụ na-akpọ chukwu abịa ma chukwu abịa ma go to arọ chukwu go to ibini abịa go there then you see yourself all those things started during slavery british na ndị arọ chukwu e wee rụọ that eji anapụ ndị mmadụ eji eburu slavery a na-eji ebu slave most of this thing you created amenye gị evidence mgbe nri rụrụ ọrụ nsị ọrụ nsị is done ọha rụrụ ọrụ nsị to protect you and create a vibrant environment behavior control ọ ihe e mere n'ala Igbo otu e egbe gịnị bụ egbe enwere nsị karịrị egbe ka na-akpụ ya nsị egbe nsị ka ị na-ebu akpagharị ibu nsị akpagharị si na egbe ka ibu ọ bụ egbe na-akpagharị bikos na-eme ka o ihe mana ọ maazị nọ nsị ka o bụ nsi bụ ihe rụrụ arụ n'ala Igbo ihe ọ bụla rụrụ arụ aka ebe inyụ nsị asị na anyụ nsị bikos nsị bụ ihe rụrụ arụ asị gị nọ nsị egbe ka ibu nsị egbe nsị a na-agba agba nsị a na-agba agba ọya ka ibu akpagharị isi na ibu egbe <laughs> mana nke ahụ abụrọ problem for you n'ọdịnala Igbo ọdịnala Igbo ee ọkwa ha ma ọkwa ha ndị ọjọọ ha abịala mmadụ nwụzi ọsị ọwụ ndị ọdịnala gburu ndị ọdịnala mmadụ <laughs> ọwụ ndị otu unu kwere na mmọnwụ na-esi na anụ si apụta ọ ndị otu unu kwere na mmọnwụ si n'ọnụ akwa jizọs na-aga n'elu mmiri jizọs na-aga n'elu mmiri e, ekwe eme na aha mmiri nna ụmụ ibe biko anyị bụ ndị ọdịnala anyị nwa bụ ndị kwere n'ihe otu kwuru nna nna anyị ha anyị agaghị eme ihe ihere n'ihu ihe niile nna pitọkọ na ana igbo biko nu buru datịrị mara ebe unu bụ ya eje ma ịrụ agwụ aga m agwa gị ihe bụ agwụ enweghị ihe gbasara agwụ na ihe a na-arụ arụ agwụ bụ spirit spirit bụ volatil volatil bụ ihe ndị unstable that is why e akpọ beans agwa maka na beans tụrụ agwa gbaa ngọ ịmacha ya ọchaba white that is something unstable ọ ha na-ekwu maka ya ụmụnne m so onye ọbụla sị gị na ị na-arụ agwụ nwanne ọ na-anara gị ego si ya dị agwụ how can you prove it na onye a nwere ihe o mere kee ka ị ga-esi epuruvu na onye a nwere ihe o mere that's it ị gaghị epuruvu nwunye ọ sị gị na ọ mesigo ngị naba ijuru ọkọchị ya nye ya ego naba zuzuru naba ọ sị na ọgbanje na-eme gị jugodi gịnị bụ ọgbanje ọ sị gị na ọ na-eme mmadụ nwụọ mmadụ anwụọ ọnwụọ nwụọ mekwa mekwa mekwa emechazi emegide ofu adịzie ndụ nwanne m ụmụnne m na ụmụnna m during the war enwe ihe a na-akpọ malnutrition after the war your fathers and your mothers suffered a lot ha nwere less cells less malnutrition nyi ezozighi oke n'ahụ ha ọ bụrụ na ha mụọ nwa nwa ha nwụọ simple as abcd ofu onye dị smart si na ya ahụ dibịa apụtazie na ọgba nje na-eme ụmụazị ya ndị si na ọgụ wee pụta ndị si na 30 months war pụta these people came out of 30 months war esi na ha na ọgbanje na-eme nwatakịrị osi ebe ahụ nara ha ego this is how you created ọgbanje otu a ka esi wee create ọgbanje maka na somebody want to eat mmadụ chọrọ iri nri somebody want to eat o create an illusion otu esi wee create Jesus Christ e create ya ọgbanje